AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lọrịns ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye chineke gọziri ndeewo ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ana m anabatakwa gị n'ihu omume anyị nke ụbọchị taa nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike ọ bụ ya bụ okwu nke anyị ji na-aga na ụbọchị ndị a amaara m na onye nwe anyị na ha elekọtakwa anyị na-elebara anyị anya dị ka o si kwesị ma ọ bụrụ na anyị na-agbalị ike anyị ime ihe ndị anyị kwesịrị ime wee na-enweta ahụike nke elu ahụ na nke ime mmụọ n'ụbọchị nke taa isiokwu anyị na-eleba anya n'ime ya na-asị ọzụzụ nke ime mmụọ ọzụzụ nke ime mmụọ gị onye na-ege ntị biko obụbụ ọnụ bụ ezigbo ọzụzụ nke a na-enye ime mmụọ mmadụ nke ime mmụọ gị obụbụ ọnụ bụ ịjụ onwe gị ọ bụrụ na ịjụla onwe gị ma ọ bụ ọ bụrụ na ịjụrụ onwe gị o kwesịrị na ma ọ bụ ihe ọ pụtara bụ na ị welitere Chineke elu ime ka Chineke mara sị na ihe niile gbasara gị na ndụ gị na ọ bụ Chineke ka ị na-etinye ya n'aka mgbe ị na-eme nke a ị ga-ahụ ọtụtụ ihe ebube ọtụtụ ihe ndị ị na-atụghị anya ya ọtụtụ ihe nchọpụta nke ị ga-ahụ n'ime ndụ gị ọ bụrụ na ị wepụta ohere jụ onwe gị jụ ihe oriri site na nwamgbe rue na nwamgbe inye onwe gị ohere nke ị ga-eji wee kpee ekpere ma chọọ iru Chineke chọọ ngakọrịta nke gị na Chineke na-akwụ ezigbo ụgwọ gị onye na-ege ntị ezigbo ọzụzụ na-akwụ ezigbo ụgwọ nke anyị na-ahụ anya dị anya ọ bụrụ bụrụrị na ịbụ onye nyere onwe gị ọzụzụ nke imegasị ahụ ma ọ bụ ịgba ọsọ na ime ihe ndị dị ka ya ị na-ahụ na ọ bụrụ na ị na-eme ya mgbe ọbụla uru ọbụla nke onye na-eme ihe ahụ na-erita na ahụike ka ị ga-erita otu aka ahụ ka ọ dị ọzụzụ nke ime mmụọ site na ekpere na obụbụ ọnụ nwere ụgwọ ọlụ nke dị ukwuu nke na-adịghị onye na ọ gaghị amasị inweta ya gee ntị ọ dị mfe ịsị na ana m efe Chineke ma ọ bụ ekwere m na Chineke ma na-eme ihe ọzọ ọ bụkwa ihe ọzọ mmadụ isi ekwere m na Chineke n'ezie ya bụrụ na ekwere m na Chineke na-achọ ụzọ nke Chineke na-ebi ndụ ụzọ nke Chineke chọrọ ka m si bie ndụ bụrụ onye na-erubere Chineke isi bụrụ onye na-anụ okwu ya na-ege ndụmọdụ nke sitere n'aka Chineke ma ọ bụ n'ebe Chineke nọ bịa ọ bụ gịnị kpatara ọ na-eji adịrị anyị mfe anyị machakwa na ọ bụrụ na anyị na-aṅụ anwụrụ na anyị ga-enwe nramahụ n'akụkụ anyị okuku ume anyị agaghị abụ nke dị mma mgbe anyị na-aṅụ anwụrụ na-aga n'ihu ma ọ ga-amasị anyị ịṅụ anwụrụ ọbụnarị n'oke okpomọkụ mgbe anwụ na-acha anyị ga-ịhụ anyị a na-afụsị anwụrụ ọkụ anyị dịka ewi ọ bụ gịnị kpatara ọ na-eji adịrị anyị mfe ịta obi anyị ahụhụ ịlụ ọrụ otu o kwesịghị ịrụ ọrụ mgbe anyị riri ihe rikarịa afọ anyị karịa mgbe anyị kwanyere onwe anyị ugwu mara na ihe ndị a bụ ihe nwere ike ịlalụ ndụ anyị ọ bụ gịnị kpatara ọ na-eji amasị anyị iri ihe ahụ anyị chọrọ iri ihe nke na-agụ anyị agụ iri mgbe ọbụla karịa iwepụta ohere yọchasịa ndụ nke ime mmụọ anyị ka ọ bụrụ ihe nke ga-adị ọcha anyị ewee bụrụ ndị ha na Chineke ga-anọ n'udo bụ mgbe niile gịnị kpatara mpako ji jụọ anyị obi ebe ọ dị ukwuu anyị enweghị ike ịjụ ihe ọbụla ma otu eziokwu nke ị na-aghaghị ijide aka bụ na ọ bụrụ na ị na-eme ihe ndị a ọ bụrụ na ị na-ewepụta ohere gị si ka ịzụlite ndụ nke ime mmụọ gị n'ụzọ nke obụbu ọnụ na ekpere n'ezie ị ga-abụ onye nke ga-enwe obi ụtọ ị ga-abụ onye nke ọ bụ onye hụ gị ya jụọ ọ bụ gịnị bụ oyi ọma nke fesara onye a ị ga-abụ onye nke ya na Chineke ga na-anọ na udo n'ihi ya gị na Chineke inwe mmekọrịta site n'obụbụ ọnụ na ekpere na-akwụ ụgwọ karịcha ihe ndị ahụ bụ ihe ndị ịkpọrọ e ihe otu nwoke nke a na-akpọ atọ Wallis na-eme ka anyị mara sị na oke mpako na oke nriju afọ na irikarị afọ ime ihe ndị ahụ na-agụ mkpụrụ obi anyị bụ ihe anyị kwesịrị ịchịsa n'azụ ọzụzụ nke ịzụrụ onwe gị site na ọnụ na ekpere bụ ihe Chineke na-eji enwogha ndụ gị eme ka mpako nke obi gị bụrụ ihe ewedatara ala ọ bụ ọzụzụ nke iji enye ahụ gị ma mee ka obi gị na ndụ nke ime mmụọ gị bụrụ ihe Chineke na-achọ ọ bụrụ na ịtịpụta onwe gị ọnya zụọ onwe gị imeta otu ihe maọbụ ihe ọzọ maọbụ dịka anyị na-ekwu ya n'ụbọchị nke taa n'ezie ị ga-ahụ na ọ bụghị mmadụ na-agwa gị agwa na iji ihe a kpọrọ ihe ụgwọ ọlụ nke ị ga-erite n'ime ya ga-egosi gị na iji ya kpọrọ ihe ige Chineke ntị ịchọ ka gị na Chineke gakọọ njem site na obụbu ọnụ na ekpere bụ ihe onye ọ bụla nke chọrọ ịdụ ndụ kwesịrị ịchọsi ike gị onye na-ege ntị ọtụtụ mgbe ka anyị na-anọ na nramahụ anyị na-ama ụzọ anyị ga-esi wee bido ọtụtụ mgbe ka anyị na-enweta onwe anyị n'ọnọdụ nke ahụ na-eme anyị anyị echewe ma ọ bụkwa otu esi kee ndị mmadụ ndị ọzọ bụ otu esi kee anyị ọtụtụ ọnọdụ ka anyị na-enweta onwe anyị n'ime ya anyị asị anyị bịara ụwa nke anyị iche ndị akwanụ ọ na-agaziri ị jụọla ha ajụjụ ihe ha na-agabiga na ụzọ ihe si na-agara ha nke ọma ị mara na ma ndị a ha na-eme ihe ndị a anyị na-arịọ ka anyị mee n'ụbọchị nke taa ya na-abụ nramahụ nye mụ na gị n'ihi ya gị onye na-ege ntị ọzụzụ nke ịzụrụ elu ahụ furu ọhịa ma ọ bụrụ na ị nweghị ike iwepụta ohere zụọ ime mmụọ gị wulite ndụ nke ime mmụọ gị elu n'ihi na o kwesịrị ka ọ bụrụ ndụ nke ime mmụọ bụ ihe nke ga na-achị ndụ nke elu ahụ ma dịka mmadụ ihe ọ bụ mmadụ na-ahọrọ ihe ndị nke ahụ ọ na-ele anya mgbe ahụ ọ bụ ya kpatara ọtụtụ n'ime anyị ji na-efu ụzọ n'ihe niile nke anyị na-eme ọ dịghị onye na-emenwe ihe ya echetasị na ọ dị ihe ekwesịrị ime wee wulite mmadụ nke ime mmụọ ị na-ele onwe gị anya ọ bụghị ihe ị na-ahụ n'onwe gị bụ onwe gị mmadụ nke ime mmụọ gị nọ n'ime gị dịka ị na-azụ mmadụ nke elu ahụ a a na-ahụ anya o kwesịrị ka inye mmadụ nke ime mmụọ gị nri nke kwesịrị ekwesị nke ọ ga-eji na-eto ka agbata gị na chineke na-adị n'udo ka gị na chineke bụrụ onye ga na-akparịta ụka na-agakọ ije mgbe ọbụla mgbe ị na-eme nke a gị onye na-ege ntị ị ga-ahụ na ọtụtụ ihe ga-agbanwe ọtụtụ ụzọ ndị chere mechiri emechi gaji imepe n'ime ndụ gị o rubeghị anyị ka ga-ekwu uru nke a na-erite site na obubu ọnụ na ekpere na site na ịjụ ihe ndị ahụ nke na-atọ mkpụrụ obi anyị ụtọ mgbe ọbụla ma chọọ iru Chineke chekwuta na ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojughị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ịchọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ chineke kọrọ na ekwentị na 070 6363 7224 070 63 637224 ma na-asị na nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike oziọma nke ga-eme ka mụ na gị bie ndụ dị mma n'ime kraịst ka anyị rie nri ga-edu ahụ anyị ka anyị wee nwere ahụike nye aha nsọ chineke otuto anyị na-arịọ ka chineke nọnyere onye okenye eze nlewemchi ka chineke gọzie gị ka chineke na-eme ihe rịba ma n'ime ndụ gị na gị n'aha jizọs amen

ihe niile ihe niile si eselu ihe ọma ike n'ọnwanụ n'ọnwanụ ihe niile ihe niile n'ọnwanụ ihe niile ihe niile n'ọnwanụ ihe niile ihe niile si eselu ihe ọma ike unu agbala unu agbala ibu ihe efu unu agbala ịbara ihe efu unu agbala agbala ịbara ihe efu unu efu ihe ihe niile ihe niile ihe niile ga-ezenụ ihe ọma ike ọnụ na nwanụ ihe niile na nwanụ ihe niile agbala ihe efu ihe efu unu agbala agbala ihe efu agbala ibe ọmụma ihe efu n'ọnwa ọnụ n'ọnwa ọnụ ihe niile n'ọnwa ọnụ ihe niile n'ọnwa ọnụ ihe ihe ọma ike n'ọnwa ọnụ n'ọnwa ihe niile niile na-anwụ ihe ihe niile na anụ ihe ihe niile si esenu ihe ọma ike n'ọnụ n'ọnwụ anụ ihe niile n'ọnwụ ọnụ n'ọnwụ anụ ihe niile unu akpọrọ unu akpọrọ ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka iji nọ abụ ọma n'ụbọchị taa ka anyị akpọla ibu amụma ihe efu ka anyị kwere na ịbụ amụma site na anyị bụ ụmụ chineke chineke ga-akpughere anyị ihe niile ma anyị kwere na ya unu emeela ndị nyere anyị ọma n'ụbọchị taa ma na-arịọ gị ọma na-ege ntị nọọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo ndị ọma ndị na-ege ntị arịọ chineke anyị onye na-eme amara mere anyị amara ọzọ taa jizọs amen isiokwu nke anyị ga-ekwu n'abalị taa na-asị ụbọchị nke onye nwe anyị agba nke mbụ ụbọchị nke onye nwe anyị agba nke mbụ ebe anyị ga-ewere ihe ọgwụ nke akwụkwọ nsọ bụ na akwụkwọ mkpughe isi mbụ amaokwu nke iri ebe ahụ sị e mere ka m nọọ n'ime mmụọ nsọ n'ụbọchị onye nwe anyị m wee nụ otu oke olu n'azụ m dịka nke opi ka m gụgharịa ya ọzọ emere ka m nọ n'ime mmụọ nsọ n'ụbọchị onye nwe anyị m wee nụ otu oke olu n'azụ m dịka nke opi jọn onye tere akwụkwọ mkpughe si na ya nọ n'ime mmụọ nsọ n'ụbọchị nke onye nwe anyị ọ bụ eziokwu jọn nọ na ebe a na-akpọ patmos ọ bụghị mba ebe ọ gara ịchọta ihe ọ ga-eri obodo ebe ahụhụ na ọ bụ ebe atụ gbara ya n'ihi na a na-achọ ka eme ka eziokwu nke akwụkwọ nsọ bụrụ eke ga-abịa nchedobe a tụbara Jọn ebe ahụ ka ọ bụrụ ebe akwa ga-anọ nwụọ ọnwụ ihere a Jọn ebe ahụ ka ọ bụrụ ebe ọ ga-anọ ka ahụhụkwa na aga alụlu ya ọzọ na Jọn nọrọ ebe ahụ mmụọ nsọ Chineke bata n'ime ya mee ka ọ mara ihe nke na ọ mabeghị kpughere ya ee ihe gbasara jizọs na eziokwu nke ikpeazụ ya ọsị na ya nọ n'ime mmụọ nsọ n'ụbọchị nke onye nwe anyị ụbọchị nke onye nwe anyị bụ ihe nke achụchụ na-adị n'ọnụ ndị ọbụla na-enwe ezigbo echiche n'ụbọchị ndị a ọtụtụ ndị na-ajụ ndị ụbọchị bụ nke onye nwe anyị n'ihi na nghọtahie na-adị ọtụtụ ndị na-ajụ ajụjụ a n'ihi na ha chọrọ ka ha mara ka anyị jụọ jizọs n'onwe ya na akpụkpọ mak isi abụọ amaokwu nke iri abụọ na asatọ ya mere nwa nke mmadụ ji bụrụ kwa onye nwe ụbọchị izu ike ya mere nwa nke mmadụ ji bụrụkwa onye nwe ụbọchị izu ike ụbọchị nke onye nwe anyị jizọs sị na ya nwe bụ ụbọchị izu ike jizọs sị na ya bụ onye nwe ụbọchị ụbọchị ahụ onwe nwe ka o kwupụtara si na ọ bụ ụbọchị izu ike ọ na jizọs na-ekwupụta sị na ya nwe ụbọchị izu ike mgbe ebe ụfọdụ anyị na-agụta ya ka sabat ma sabat pụtara izu ike ajụ dị mkpa anyị ga-eleta anya bụ nde mgbe o jiri bụrụ nde mgbe o jiri bido nde mgbe jiri bido ịbụ onye nwe ụbọchị izu ike n'okike ụwa na akwụkwọ Jenesis isi m abụọ amaokwu nke mbụ ruo nke atọ ya ebe ahụ si e wee kesie eluigwe n'ụwa na usuu ha niile chineke wee jesie ozi ya n'ụbọchị nke asaa bụ nke o jere o wee kwụsị n'ụbọchị nke asaa ahụ n'ozi ya niile nke o jere chineke wee gọzie ụbọchị nke asaa ahụ dokwa ya nsọ n'ihi na ọ bụ n'ime ya ka ọ kwụsịrị ozi ya niile nke chineke kerere ya eke n'ije ya ịhụla na ihe dị mkpa bụ na ọ n'izu ụka nke okike ka Chineke chiri nwee ụbọchị izu ike ọ bụghị na o zuru ike n'ụbọchị ahụ ọ gọziri ya ma dokwa ya nsọ ọ bụ ihe kpatara Chineke ji esi na ụbọchị nke a bụ ụbọchị nke m ọ bụkwa ihe mere mgbe Jizọs bịara n'ụwa ya ọsị, sị abụ m onye nwe ụbọchị izu ike ọ bụ ihe mere ụbọchị ahụ a na-asị n'ọnwa ụbọchị nke onye nwe anyị ji bụrụ ụbọchị izu ike bụrụkwa nke Chineke mgbe ọ na-enye anyị iwu iri ya Chineke nyere ntụziaka si cheta ụbọchị izu ike doo ya nsọ gịnị mere ndị kwe na jizọs ga-edobe ụbọchị nke chineke nsọ ka anyị na-etu ntụziaka nke chineke na onwe ya nyere si n'onye ọmụma ya izu na isi iri abụọ amaokwu na abụọ ya ezikiel isi abụọ amaokwu na abụọ si ọzọ ụbọchị izu ike m niile ka m nyekwara ha ịghọ ihe ịrịba ama n'etiti mụ na ha ka ha wee mara na mụ onwe m bụ Jehova nke na-edo ha nsọ ịmara ihe mere Chineke ji nye anyị ụbọchị izu ya bụ ka ọ ghọọ ihe ịrịba ama ka ọ ghọọ akara nke ga-adị n'etiti ya na ụmụ ya ka ndị na-edebe ya marasị na Jehova bụ ndị na-edo nsọ ọ pụtara gịnị ịdị ihe nsọ pụtara ido iche ihe ọ pụtara bụ na ebe igwe mmadụ nọ na o nwere ndị bụ ndị nke ya ndị ahụ na iche na-edebe ụbọchị izu ike ya nsọ ọ bụ ndị ọ kpara akara si ndị a bụ ndị nke m na amaokwu nke iri abụọ ya n'isi iri abụọ nke akwụkwọ ezikiel ya gakwa n'iru nye ntụziaka ọzọ ọ sị doo n'ụbọchị izu ike m niile nsọ ha ga-aghọkwa ihe ịrịba ama n'etiti mụ na unu ka unu wee mara na m onwe m bụ jehova bụ chineke unu nke a bụ isiokwu nke abụọ ihe mere chineke ji nye anyị ụbọchị izu ike ya ka mgbe anyị na-edebe ya ka anyị mara na ya onye bụ onye nwe anyị ka anyị mara na ya bụ jehova bụ chineke anyị chi na-eke chi ndị ọzọ dị iche iche dị ma jehova onwe ya bụ chi na-eke ihe niile chikere ihe niile ihe ịrịba ama ga-adị na etiti ụmụ ya bụ na mgbe ọ bụla anyị na-edebe ụbọchị izu ike ya ọ ga-echetara anyị na ụmụ onye nwe anyị taa n'ihi na ọtụ ndị mmadụ sịrị ee e, nye ntụziaka chineke a nọ n'ọgbaghara ebe mmadụ si bịa ọtụtụ ndị asọ na anyị sitere na enwe eziokwu ịkpasara nke a bụ n'ihi na ndị mmadụ ekwutaghị na ntụziaka chineke ụbọchị nke onye nwe anyị bụ ihe ịrịba ama n'etiti chineke na ndị ya ihe ọ pụtara bụ na o were ụbọchị izu ike ya nye anyị ka ọ bụrụ ihe anyị ga na-echeta mgbe niile jizọs mgbe ya na nwaanyị samaria na-akparịta ụka o nyere nwaanyị ya ntụziaka nke ntụziaka ha bụ nyekwa ọgbọ niile na akwụkwọ jọn isi anọ amaokwu nke iri abụọ na anọ jọn isi anọ amaokwu nke iri abụọ na anọ si chineke bụ mmụọ ndị na-akpọkwa isi ala nye ya aghaghị ịkpọ isi ala n'ime mmụọ na eziokwu ndị na-akpọ isi ala na-enye chineke ga-akpọ isi ala na-enye chineke n'ime mmụọ makwa n'eziokwu otu eziokwu nke baịbụl bụ na ụbọchị nke onye nwe anyị bụ ụbọchị nke asaa ụbọchị nke onye nwe anyị bụ ụbọchị izu ike ya ndị na-efe chineke nwere ike ife chineke n'ime mmụọ ma agaghị efe ya n'eziokwu ihe ọ pụtara bụ na o oke ndị ji obi ha niile na-efe chineke kwesịrị ka ha mara nsị na ha ga-achọ usoro chineke chọrọ ka ejiri fee ya chi niile dị n'ụwa niile nwere otu eji efe ha ọ dịghị chi ọbụla nke eji nkịta na-efe anaghị eji ọkụkọ chi ndị a na-efe na-eke anaghị efe ha ụbọchị bụ orie chi ndị a na-efe na orie anaghị anabata ka efe ya n'ụbọchị bụ afọ chi ndị a na-efe na afọ anaghị anabata ka efe ha ụbọchị bụ nkwọ chineke anyị na mgbe ọ na-eke ihe niile e were ụbọchị asaa ka ihe niile ụbọchị nke asaa bụ ụbọchị nke ya otu aka n'ala igbo ndị igbo n'ihi chi ndị dị iche iche ha nwere ụbọchị anọ nke ha na-azụ ahịa ha nwekwara ụbọchị anọ nke ha na-eme ememe dị iche iche ha nwere ụbọchị anọ nke ha na-efe ofe dị iche iche ihe ọ pụtara abụ na chineke kenwe ụbọchị izu ike ya were nke a doo dị nke ya nsọ ka ndị na-efe ya n'ime mmụọ werekwa eziokwu nke ife ụbọchị izu ike tinyere na ofe ahụ ha na-efe n'ime ma anyị jụ ime uche chineke ihe ọ pụtara bụ na anyị efela naanị n'ime mmụọ anyị fega n'eziokwu ma ọ bụkwara anyị na-efe ya n'eziokwu o kwesịkwara ka anyị were obi anyị niile nye ya fekwa n'ime mmụọ bie ndụ ka ụmụ chineke bie ndụ ka ndị akpara akara bie ndụ ka ndị o doro nsọ bie ndụ ka ndị gadochi anyị ya nke ọma ụmụ chineke ihe ọ pụtara bụ na taa na anyị amarala sị na ụbọchị nke onye nwe anyị dịka ekpughere na ede na akwụkwọ mkpughe na Jos na ya nọ na mmụọ nsọ n'ụbọchị nke onye nwe anyị n'agbanyeghị ebe ọ nọ ọ nọ n'ebe ahụ na-edebe ụbọchị izu ike ya mgbe ọ na-atụle uche na okwu Chineke niile maka okike Chineke bịa nye ya ozi nke ikpeazụ anyị onwe anyị mgbe anyị na-anọdụ na-efekwa Chineke n'ụbọchị nke ya ọ ga-ezutekwa anyị kwa izu ụka niile mgbe anyị na-edebe nke a onye nwe anyị ga-enye anyị ozi ya mgbe anyị na-anata ozi ya anyị ga-anọchikwa anyị ya nke ọma mgbe anyị na-efe n'ime mmụọ maara eziokwu anụmanụ m arịọ chineke ebe ọ ụra anyị akara ya dịka ọkara ụbọchị izu ike ya ebe o mere ka anyị mara ụbọchị bụ nke ya mgbe anyị na-ebe ụbọchị izu ike ya nso ka ọ kwadebe anyị iketa okere ya n'aha jizọs ezi enyi m na eke ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya n'ozi ọma nke nụrụ taa n'olu nwa chineke tere mmanụ gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ka anyị kelee onye nyere anyị ozi ọma n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa gị ume onye mgbasa ozi ka ndị mmụọ ozi chineke kpuchite gị na njem ọbụla nke ị na-aga imeela n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka ngọzi chineke bara gị ụba onye ụkọchukwu klement Nwankwọ imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo